AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga ejiwe wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma onye mụ na ya na-ezukọ ị bịala n'ụbọchị taa ekele dịrị onye nwe anyị onye mere ka ọ dịrị anyị mfe izukọ ịmalitekwa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche isiokwu anyị na-asị okwu na-abaghị n'ihe okwu na-abaghị n'ihe n'ezie ọ dị okwu ndị na-abaghị n'ihe ọ dị okwu ụfọdụ ọba anyị kwuo ọ bụrụ dịrị na anyị jụrụ ịghọta na okwu ahụ abaghị n'ihe ndị nọ anyị gburugburu ga-akpa agwa nke ga-egosi na okwu ahụ abaghị n'ihe ọ bụrụ na anyị onwe anyị dị ka mmadụ pụrụ ịhụ okwu na-abaghị n'ihe ghọta ya ka anyị lee ihe jizọs na-agwa anyị n'akwụkwọ matiu isi iri na abụọ amaokwu nke iri atọ na isii matiu isi iri na abụọ amaokwu nke iri atọ na isii ọ na-asị ma a sị m unu na okwu ọbụla mmadụ ga-ekwu nke na-abaghị n'ihe ha ga-aza ajụjụ banyere ya n'ụbọchị ikpe nke bụ okwu ọbụla nke ị na-ekwu ma ịghọtara ghọtara na ọbaghị n'ihe ma ịghọtaghị ghọtaghị na ọbaghị n'ihe a na-eme ka o doo anya n'ụbọchị taa na ịkpọ ya ihe efu na Chineke akpọghị ya ihe efu ọ bụ okwu nke ị na-agwa onye agbata obi gị ọ bụ n'ime ụlọ gị ka ị na-agwa nwaanyị gị okwu na-abaghị n'ihe ọ bụ ụmụ gị ka ị na-agwa okwu na-abaghị n'ihe mmadụ pụkwara ịgwa onwe ya okwu na-abaghị n'ihe mgbe ị na-ebi ndụ n'ụzọ dị otu a a chọrọ ime ka ịghọta n'ụbọchị taa sị na okwu ahụ ị na-akpọghị ihe na ọ dị mgbe ọ ga-aghọ ihe ọ dị mgbe a ga-akpọ ya ihe ya mere ka ị na-ekwu okwu okwu ndị ahụ ọ bụ ikwuo ndị mmadụ achị ya obi a na-atọ gị mata ihe ị na-ekwu n'ihi na ma ị kwuzighị ọ ga-aba n'ihe ị ga-aza ajụjụ ya akwụkwọ nsọ na agba ọhụụ mere ka anyị mata na ọ baara anyị uru ịkpa asịrị ịkpakasị ndị mmadụ dị ka ndị kwere ekwe mgbe anyị na-eche na ọ dịghị ihe o mere na ihe a bụ arụ n'anya Chineke ka anyị lebatụ anya na akwụkwọ ndị Rom isi mbụ malite na amaokwu nke iri abụọ na itoolu rue na amaokwu nke iri atọ ndị rom isi mbụ malite na amaokwu nke iri abụọ na itoolu rue na amaokwu nke iri atọ amaokwu nke iri abụọ na itoolu ọ na-asị ebe ha jupụtara na ajọ omume niile ajọ ọlụ anya ukwu obi ọjọọ jupụtakwa n'ekworo ogbugbu mmadụ esemokwu aghụghọ uche ọjọọ ndị ntakwu ndị na-ekwutọ mmadụ lekwa ebe asịrị ịkọkasị mmadụ batara bụ na nke iri atọ ndị na-ekwutọ mmadụ ndị na-akpọ chineke asị ndị na-eme mmadụ ihe ihere ndị mpako ndị na-anya isi ndị na-achọpụta ihe ọjọọ ọ dịghị ihe ọ mmadụ mere ziri ezi ọ bụ naanị gị ndị na-ekwenyeghị ndị mụrụ ha ihe ndị a niile gị onye mụ na ya na-atụgharị uche lee ha anya gaa hụ na ọ dịghị otu n'ime ihe ndị a akpọrọ agwa ọjọọ nke asịrị na-apụghị ịkpalite ọ bụ ogbugbu mmadụ ọ bụ gịnị ọ bụ mpako ya mere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche si n'ụzọ dị otu a wezụga onwe gị ka m si n'ụzọ dị otu a wezuga onwe m ọ bụrụ na ọ dị ihe kpọrọ asịrị chineke kpọrọ ya ihe ọ na-eweta mgbasasị ọ na-ebibi obi mmadụ ịhụ na otu chineke si na-ahụ ya n'ụbọchị taa mee ka ezinụlọ gị ghọta ọ dị mkpa ọ dị na ịkpakasị mmadụ ọdụ uru ọ bara mgbe ị ga-anọ n'ime ụlọ gị ga-eweta onye gị na ya nọ n'otu okwukwe tụkasịa ya n'ihu nwaanyị gị n'ihu ụmụ gị ọ dị nkwanye ùgwù ruru ya ụmụaka ga-enye onye ahụ nkwanye ùgwù nke a bụ onye gị na ya nọ n'otu okwukwe kedu maka onye gị na ya na-anọghị n'otu okwukwe ịbịa chịkọọ ihe ndị a a na-ahụ n'etiti anyị n'ime ndụ ndị nke kwere ekwe ga-ahụ na na-amaghị ihe anyị na-eme anyị aghọwo ndị ndụ nke ime mmụọ ha gbadara nke na akparamagwa anyị okwukwe okwu anyị ga-abụ na ọ dịkwa ihe dị iche na ndị na-amaghị Chineke bụrụ nke mkpụrụ obi na-achị bụrụ nghọta ma ọ bụ ozizi nke anyị naworo n'aka ndị mmụọ ọjọọ gị onye mụ na ya na-atụgharị uche ghọta isiokwu a nke ọma ihe a na-ekwu okwu ya bụ na okwu ndị anyị na-ekwu na-adịghị ihe kpọrọ ya na-amaghị na ọ dị ikike na ese okwu ndị a ị na-ahụ ha dị ka nkọcha ma nkuku ha na-enwe n'ebe ndị ọzọ nọ bụ nkuku nke nkọcha na-enwe n'ime mmadụ ọ bụ ụzọ ị na-esi egburu onye iro okpo ịbata n'ime ndị mmadụ imekpa ndị mmadụ ahụ lee anya ọ bụrụ na ọ dịghị anya ọ dị ụkpara ụfọdụ ga-akpa n'ime gị ị gaghị ama na ọ dị onye na-ekwu otu ihe ma ọ bụ nke ọzọ na-ekwesị ekwesị gbasara gị ọ bụghị naanị onye ahụ ị na-akọtọ bụ onye nramahụ ya na-adakwasị gị onwe gị ga-eketa oke n'ime ya nzukọ nke kraịst na-eketa oke n'ime ya mgbe ị gburu onye iro okpo o si abata laa nzukọ kraịst n'iyi weta mgbasasị gbote ọgụ aga ihe kwesịrị iji mmụọ nke chineke mee gaa hụ na nsogbu apụtala otu onye alakafụ achọ onye ọ na-akụtu mmere onye ozi dịka jems na akwụkwọ jems isi ata amaokwu nke isi na-eme ka anyị mgbe ị na-ebi ndụ dị otu a mgbe nlewe m chieze na-ebi ndụ dị otu a ana m ala onwe m n'iyi ana m ala nzukọ kraịst ebe ahụ a maara m n'iyi gịnị ka ị chere ga-abụ ihe nlụpụta ya nye gị gịnị ka m chere ga-abụ ihe nlụpụta ya nye m anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.

na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo com at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche nsọ na nwanyị ha onye na-anụ ya ya sikwa bịa ya sikwa dunya dunya dunya sikwa dunya dunya ha onye na-anụ ya sikwa bịa ya sikwa dunya dunya ya ha onye na nke ndụ ahụ na-efu ya nara mmiri nke ndụ ahụ na-efu mmiri nke ndụ ahụ na-efu onye na-anụ ya ya ọsọ na nwanyị ahụ onye na-anụ ya sikwa bịa sikwa bịa onye na-anụ ya sikwa bịa na-alụ ọhụ na-asịkwa bịa onye na-anụ ya sikwa bịa sikwa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya sikwa bịa sikwa bịa onye na-anụ ya ohe sikwa bịa bịa bịa ya ohe sikwa bịa sikwa bịa onye na ya bịa ya bịa ya bịa ya ya ya ya ya bịa onye na-anụ ya sikwa bịa nsọ na nwanyị ahụ onye na-anụ ya sikwa bịa sikwa bịa onye na-anụ ya sikwa bịa na-alụ ọhụ na sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya ha sikwa bịa onye na sikwa bịa onye na-anụ ka udo na mara ngozi chineke nonyere unu ndi mishonaris of aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka anyị nọ nwayọọ na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ana m anabata gị ezi nwa chineke enwere m ọṅụ oge ọbụla mụ na gị na-anọkọ ịhụ na anyị ga-amata ebumnobi chineke banyere ndụ anyị isiokwu anyị n'ụbọchị taa bụ ọkpụkpọ nke onye nchụaja ahụ ọkpụkpọ nke onye nchụàja ihe ọgụgụ anyị ka anyị ga-ewere n'akwụkwọ ozi ọma Jọn isi iri amaokwu nke atọ ya ebe ahụ na-asị ọkpụkpọ nke onye ọzụzụ atụrụ ka anyị kpee ekpere ekele dịrị gị onye na-adịghị agbanwe jehova chineke anyị kwee ka anyị mara ọkpụkpọ gị kwee ka anyị mara ebumnobi gị gị ezi onye ọzụzụ atụrụ ka ịhụnanya gị rugide anyị taa ime uche gị n'aha jizọs amen mgbe akwụkwọ nsọ na-ekwu okwu onye ọkpụ ụzụ n'ezie ka m mee ka ị mara na chineke anyị bụ onye na-akpụ anyị ka ụzụ ebumnobi chineke bụ ka mmadụ ọbụla o kere eke bụrụ onye edoziri n'usoro ibi ndụ ka ya onwe ya na-achọ ma ọ bụghị ihe na-atọ Chineke ụtọ ka anyị ghara ime ihe ọ chọrọ ka anyị memewe ihe ọzọ ama m na ọ uche gị ezi enyi m atụrụ Chineke anyị ọ chọrọ ijikọta n'otu nye ezi nduzi nke na-agaghị ewetara aha ya ihere nke ga-ewetakwanụ ngọzi nye gị onwe gị onye ọ bụ n'obi imere ihe ọma dị otu a ka mmee ka ị mara na dịka atụrụ nke onye ọzụzụ atụrụ atụrụ na-akọta olu nke onye na-azụ ya onye nwe ha maara ha oge ọbụla onye ọzọ atụrụ kwupụrụ okwu atụrụ ya na-akọta olu ya nye nzaghachi atụrụ na-azaghachi naanị nye onye na-azụ ya n'ihi na ọ maara olu ya onye na ọmaghị atụrụ agaghị azaghachi na ya akwụkwọ nsọ na-ekwu okwu atụrụ nke aka ya atụrụ nke aka ya onye ọzụzụ atụrụ akpọghị atụrụ n'ụzọ ọbụla o si masị ya kama naanị ndị ọ da akpọ bụ ndị ọbụla ndị bụ ndị nke ya ọ naghị akpọ atụrụ ndị ọzọ kama ndị ke ya n'ihi na o nwewe ihe eji hụọ ha mma enwewo ụdị olu ka eji akpọta atụrụ nke ya ọkpụkpọ nke onye ọzụzụ atụrụ ọ dị mkpa na atụrụ ọbụla ga-akọta olu onye na-azụ ya ọ dịkwa mkpa na onye na-azụ atụrụ ga-amara atụrụ ndị ọ na-azụ Chineke anyị amarawa atụrụ ya ma ajụjụ m na-ajụ onwe m chọrọ ka ị soro m jụọ onwe gị bụ anyị maara onye na-azụ anyị dịka atụrụ anyị na-akọtakwa olu onye na-akpọ anyị dịka onye ọzụzụ atụrụ anyị mgbe ọbụla ọ na-akpọ anyị na-azaghachi dịka o kwesịrị ezi enyi m tụnye uche n'ime ya achọrọ m imekwa ka ị mara na ọ dị ebumnobi ọma ha onye ahụ na-azụ anyị ka atụrụ nwere n'ebe anyị nọ ka ọ na-akpọ anyị ọ dị ihe ọma ubu n'obi imere anyị ọ dị ihe ọma ubu n'obi ime ma ọ bụ inye anyị dị ka atụrụ ndị na-azaghachi ma anyị enyeghị nzaghachi zuru oke ihe ndị a agaghị eru anyị aka nke mbụ bụ na onye ọzụzụ atụrụ na-arọpụtara atụrụ ya ihe o ji ebi ndụ were uche gị laa azụ chineke anyị ọ dịghị arọpụtara gị ezi enyi ma ọ na-arọpụtara gị onye ọzụzụ atụrụ na-echekwa atụrụ ndị ahụ bụ ndị ke ya ndị ahụ kpọrọ ha aza ọ na-echekwa ha ọ dịghị onye ọ ga-adị ụtọ dịka ezi onye na-azụ atụrụ ikwe ka atụrụ ọbụla nọ n'ọba aka ya kpafue chineke anyị agaghị ekwe ka e kpafue ihe ọzọ onye ọzụzụ atụrụ si akpọ anyị ka o meere anyị bụ na ọ na-eme ka obi anyị dajụọ were uche gị laa azụ mgbe ụfọdụ ị na-enwe echiche echiche gị na-agbaghasị ọ bụ ezi onye ọzọ atụrụ a na-eme ka mmụọ gị dajụọ. ihe ọzọ onye ọzọ atụrụ na-emere anyị bụ onye ọzọ atụrụ na-azụ atụrụ ya atụrụ ndị ahụ bụ nke aka ya ọ na-azụ ha ọ gaghị eji nri nke ọ ga-enye atụrụ ya ga-enyewa ndị n'ọma gị onye onye nwaanyị na-akpọ chineke anyị ga-enye gị nri nke nke aka gị n'ihi na ịzawa oke ọ kpọrọ gị ọ na-agbaghara anyị mmehie onye ọzọ atụrụ na-agbaghara atụrụ ya mmehie niile mmejọ ọbụla atụrụ nwere ike imejọ onye na-azụ ya ọ na-agbaghara ya a asịkwa na ọ kpalie aka itinye ihe ọ na-asụ aka ya n'ihi na o nwere ọmịiko n'ebe ọ nọ ebe ọ bụ na atụrụ azala oku onye na-azụ ya kpọrọ ya onye ọzọ atụrụ na-elegide atụrụ ọ na-azụ anya ọ dịghị mgbe onye ọzọ atụrụ ga-ahapụ atụrụ ya na-eme ihe ọzọ ọ bụrụ na o mee nke a atụrụ ndị a ga-agbasasị chineke anyị agaghị anaghị arapụ anyị ka anyị gbasasị ya ọ na-elekọta anyị dịka o kwesịrị ezi enyi m onye na-azụ atụrụ na-eme ka ọ dị nso atụrụ ọ na-azụ ọ gaghị adị anya ihe nke a chineke anyị na-abịa gị nso mgbe niile ọ bịa mere o ji kwe nkwa si na ya nọnyere gị mgbe niile na ụdị ọkpara ya ka o ji kwe nkwa mụ onwe m nọnyere gị ruo ọgwụgwụ oge a ruo ọgwụgwụ ihe niile chineke anyị ga-anọnyere gị n'ihi na o ya n'ebe anyị gụrụ na-ekwukwa banyere na ọ na-edu atụrụ ya pụa ọ na-eduru atụrụ ya pụa mgbe ọbụla onye ọzụzụ atụrụ na-eweli olu ya kpọọ atụrụ ya n'iji gosi na atụrụ ndị a nụrụ olu ka akpọrọ ha ha na-azaghachi n'iso onye ọzụzụ atụrụ n'ụzọ ka udo ọ bụ nke ọgbaghara ọ na-edu ha pụwa n'ụzọ abụọ nke mbụ bụ na ọ na-eduru ha rue n'akwamiri nke ọzọ bụ na ọ na-eduru ha rue ụzọ nke ezi omume dịka jọn na-ekwu n'akwụkwọ mkpughe isi asaa amaokwu nke iri na asaa n'ebe ahụ nke na-asị ọ na-edu ha n'akụkụ niile nke mere ọ na-eme ka ha ṅụọkwa ezi mmiri mmiri ahụ ị na-aṅụ dịka atụrụ bụ na ị ghaghị ịbụ onye mmụọ nsọ Chineke ga-ewere ọdụ n'ime ya ọ ga-enyeju gị afọ ọ ga-edu ha n'ụzọ ka ezi omume bụ na Chineke anyị agaghị ekwe ka ị ghara ihe ị kwesịrị ime dịka nwa ya ma ọ bụrụ na ị zaghachi ahụ ọ na-akpọ gị ọ ga-edu gị n'ụzọ ka ị kwesịrị ịga marakwa na ihe ize ndụ jupụtara n'ụwa taa ma gị onye na-azaghachi ọkpụkpọ nke onye ọzọ atụrụ ọ gaghị ekwe ka ị kpafuo ike ana m agba gị ume n'okwu ndị a si gị jisi ike ọ dị ihe abụọma na-ekwu n'ihi na david bụ onye na-azụ na atụrụ mara ihe ọ bụ mmadụ iduru atụrụ ya gaa abụọma isi ise amokwu nke asatọ ya ọ sị n'ebe ahụ onye nwe anyị ga-eduru gị pụọ n'ahịa aghọm dị iche iche amen onye nwe anyị ga-edu gị pụọ na ụkọ niile dị iche iche onye nwe anyị ga-edu gị pụọ na nsogbu niile nke onye nọ na-eweta na ndụ gị onye nwe anyị ga-edu gị pụọ n'anya mere niile nke nwere ike ịche ịbịa n'ụzọ gị onye nwe anyị ga-edu gị pụọ n'ịzọ ihere niile dị iche iche ka onye chọrọ ime na ndụ gị onye nwe anyị ga-eduru gị rue ogo dị elu sịnụ amen ama m ebe na-ekọrọla ya n'ụbọchị taa ọ ga-adịrị gị otu a onye ọzụzụ atụrụ na-akpọ atụrụ ya ọ bụrụ na ịzaghachi oku a na-akpọ taa ezi enyi m ọ ga-adịrị gị na mma tụnye uche n'okwu ndị a ka amara chineke binyere gị obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele onye mgbasa ozi o nwere agụ ụwa onye wetara anyị ozi ọma nke pụrụ iche gị nwa chineke ọma na ekentị ama m n'ịnụnwa olu nke chineke onye mmụọ ozi ga-eme ka ịghọta ihe onye mgbasa ozi o nwere agụ ụwa m kwuru n'ụbọchị taa imeela onye mgbasa ozi arụ ekpere anyị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mgbasa ozi adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezie enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 7224. mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo